ọma pụrụ iche afọ mbụ bụ chio anyị na-anabata unu na Chronicles of Two Igbo Girls taa ndị egwu ndị ọma pụrụ iche afọ mbụ bụ Max nnọọnụ ndị ọma na-ege anyị ntị ka ekuru a na-agba salata nkwa ndị nwetara anụ anụ ọ bụ na fa wetara unu ọ pụtara na adịrị ekene muslim neighbors ụlọ ọfụma so unu ga-ebido tata ebie okwu na unu ga na-ekele ndị agbata obi unu bụ ndị muslim so that ọ bụ next year enyekwa unu ramid anụma ka ramid hapụ ịgafe unu gwa. ma gịnwa enweta anụ <laughs> enwetara mana aka nwee m hope ee onye ga-enye gị uh, neighbors <laughs> imaginary neighbors <laughs> but nke ndị show bụ my colleagues okay mgbe ị ga-alụ echi fama fama eme mmadụ ya emekwa m disapoint olu oge krismas eme ha nkefa one mm. one gbazugbo nsogbu ndị ọma na-ege anyị ntị taa anyị na-akpa maka ife bụ na mmadụ dị igbotik nanụnụgị ma ọ bụ na mmadụ ma mmadụ adị igbotik ma ọ na ụdịrị igbotik ka ife afọ mmiri dị ka ọpụta mas ka ọpụta mmadụ asị ngo gị na igbo tik ee eh, mụwa ha si ngo m na mụwa adọrọ igbo tik mana maka na etu m si asụ eke m anaghị anụ igbo tik hmm. mana ama m onye awa gwa m ife awa mgbe awa ọ bụ na ọ nụ <laughs> ọkịta ọma m such statement maka na kịta hmm. maka ana m eme um, ihe dị iche iche n'asụsụ igbo kita so ị ga-anụ obere tik accent kita mana nke awa ọ gbasara m aka onye igbo ka m bụ abụ m onye eh, yoruba ee eh, onye rọshian <laughs> ọgụ anyị na-ekiri italians maọbụ ọ dị okay italian movies maọbụ russian movies etu ha si asụ bekee fa ị ga-anụ accent fa na ife ha na-ekwu na bekee so ndị mmadụ etu ha na-ekwu na eh, ndị igbo ee eh, anyị nwee igbo tik accent ọ dị tik maọbụ ọdịrọ maọbụ ọ etu ha si ekwu ya bụ ha eh, chọ ka anyị dị dampened in the spirit mm. na ka na anyị bụ ndị e, ime obodo <laughs> etu e, ndị mmadụ na-akpa igbo tika ọnọdụ bụ na e, ndị a ọ n'ime obodo ka ha si wee mapụta all those kind of things mana kịta ọ ife dị aga m asị na ọ dị invoke mana ndị mmadụ na-eyi ya with pride kịta ị ga-agwa onye mmadụ na ịdị igbotik asị gị ehe gịnị ka ị chọrọ ka m bụ onye igbo ka m bụ so ị ga-anụ asụsụ m na english m na-asụ ndị bekee na-akpụ ya mother tongue mm-hmm. ọ bụrụ ndị dalụ nzuzu <laughs> oh, mbụ abụ m onye igbo kedu asụsụ ọzọ iche na ka a ga-abụ nna asụgodo ya bụ bekee ka ọ dabata na ife nna asụ na oyibo nwanne abụ m onye rọshian <laughs> si ndị wee daa ma ọ bụ german so ọ bụrụ n'ịnanụ ebe n'ịma ebe mmadụ si n'otu fa si asụ oyibo fa fanwanụ ọ bụrụ rocket science o ife kwesịrị ekwesị maka na mmadụ esiro n'elu mmadụ esiro n'elu wee daa and oge mbụ ọ bụrụ oge mpepe ka mmadụ si m a ah, na ịdị botik o nwere ike owute m ee mm. a ah, na mmadụ kpọrọ m botik ma kịta mgbe mbụ ọ na-ewute ndị mmadụ na mgbe mbụ eh. ha si gị na ịdị botik ọ ihe ikpere ọ ihe anwa pụtara na ndị ndị nne na nna mm-hmm. especially ndị bi e, na hinterland iji Lagos ịma na anyị toro bite mm, asụsụ Igbo anyị mm-hmm. ịghọta mana kịta ọbụrọ ife ifere ọbụrọ ife eh, onye ọbụla gwa gị ịdị botik ịga mọnkọna na-ebe akwa na ewu ha sị m na dị m botik <laughs> ma ị na-eche echiche maka na kịta ndị igbo anyị na-eme exploit yọta home and abroad <laughs> eh n'ala Igbo ma ala Eliza maọbụ n'ala Donald Trump maọbụ Joe Biden ebe niile ọ bụ na ịfụ onye dị oji na-akpa ike the chances that onye anwa bụ onye Igbo dịkwanụ very high ịghọta akwasị gị ọkwa onye anụwa gụrụ ego ọ bụ ije ịbanye ofu ebe ọ bụla ndị Igbo itichapụ ọsọ <laughs> azụ eziokwu maka na igbo amaka igbocha iwa maka na azụ nkịta ọ bụrụ ndị mmadụ achọghị asosieti wit ndị igbo maka na igbo amaka asụsụ anyị ọ ga-adịgide ghọta ife nyocha na ife a bụ na mgbe ndị gboo especially mgbe ha emere anyị n'agha that after the civil war ọ dị ka ndị igbo aga m akpọ ya arịrị ma ọ bụ ha chọọ o wee ndị anụ m na agụ m actually na o wee ndị igbo denounce kwa igbo heritage fa ya o wee ndị igbo si na ha ndị igbo ọzọ all those kind of um, things ma e, yọta so o wee ndị si na ha chọghị ka ndị mmadụ maa maa na ha bụ igbo ma ndị hapụ ala igbo wee gaa abroad ma other places ha wee si na ha ga-akụzi ụmụaka fa igbo ma ha ga-ekwe ka ụmụaka fa na-asụ igbo enwere m one experience nwe na nchado ife na-ekwu bụ na onwe ndị si na achọrọ ka ụmụ fa na-asụ Igbo maka maybe past experiences fa nwego eh, ma dị ifere ifere to be associated with Igbo yota Igbo heritage maọbụ Igbo eh, ala Igbo yota so o nwere onye gwa m na ọ nọ n'airport mm-hmm. o wee na-asụ Igbo tu obere nwa ya mm-hmm. ọ dị mebi mgbe ọ dị afọ abụọ ọsọ onye nọ ya n'akụkụ onye igbo o wegwa ya na maka gịnị ka o ji asụ um, nwa ya mụrụ <laughs> na ọ chọrọ ka nwa ya dị confused tata ọsụ e, bekee echi ọsụ igbo ọsụ igbo Ọkwa owe gwa the woman sị eh, ọ ga-ama ha ncha niile ọkwa ọ gaa ụlọ akwụkwọ ọ bekee ka ha ga-asụrụ ya ọ ga-amụ french ọ ga-amụ maths ọ ga-amụ music ma ọ mụ sayensị ha ncha niile ofu isi nwata otu ahụ ka ọ ga-asị amụ igbo langweji ya mana ndị mmadụ na-adịzikwa boodu <laughs> eh? mana ndị mmadụ na-adị bold eh, regarding ife agbasara ọfa ya ka m na-ekwu na kedu kedu ụtụ gị nwa mụrụ nwa nke gị ife solu gị solu ya nọ ọ ụdị ndị mbụ, mm. ụdị onye awa, ọ gaghị ekwe ka nwa ya na-asụ Igbo nwa ya kịta otocha mm. ọ na-enwe alili na akụzi ya Igbo ma ọ asụ Igbo ọ ga na-afịa ya arụ isu dị Igbo onye ọbụla na nke ya isi na isi na enyem akụziri nwa gị igbo bụrụ mma ga-abịa n'ụlọ gị wee na-gosi n'obi gịnị ka nwa ya ga-atụ ịma na ihe awa o wee ọgụ ha nọ na n'ụzọ n'ụzọ jak a na-anọgide ọgụ n'ụlọ jak afọ ofu oge wee gasịgo ụlọ n'ụlọ pụta n'ụlọ jak ụlọ julaji gịnị ụlọ jak ahụ ebe ahụ ka anyị ga-anọ ndị ochu enwe <laughs> ka anyị hapụ bubu na nsogbu ya no not jack oh before this whole n'afọ gara aga maọbụ bụ 2019 ka ịma ka m hapụ afa ya mana a notable igbo businessman o na nwa ya onwe ya dị atọ o wee bịa na ụzọ jack mm. wee sị na e, ụmụ ya ha ma asụ igbo e, mandarin ịma ya na e, na twitter mana kịta na ọkwa ife mere ya ndị igbo ji wee bịa bịa kwụrụ ya n'azụ ọ bịazie mee confession <laughs> ndị igbo baka azị ha bada de ihe anwa wute fa 2021 anyị nọ ndị a eh, ndị ndị <laughs> ndị ọsa ah, onye ọma mma na ọ na fọm dị tribalized igbo the tribalized <laughs> igbo ndị dị tribalistic wee sị ụmụ igbo unu ncha bụ ofu ha wee wujuru ya ọ ndị Igbo zọpụta ya ka m kụ ndị Southerners zọpụta ya na-achị mm. eh, azụ na ọ bụrụ otu ahụ ahụ nka nka nka nka nka nka anyị ha na-asị na ka ịkụzi ụmụ gị ọzọsọ Igbo ka ha ga-ama just debe ya n'obi gị maka na ọ asụsụ gị gịnị ka Ka ihe oge enyere n'ịkọ ihe ahụ na- n'okporo ụzọ jack ka ihe wepụtara ya <laughs> mana the same thing ife anyị na-akwa bụ na nwa gị ma ọ ma asụ igbo ma ọ maghị asụ igbo gịnị ka ị na-eluzukwanụ ịghọta gịnị ka ị na-eluz gịnị ka ị na-egen ihe ọ na-egen eh, what your gains ọ karị ihe ị ga-eluz mhm. ịghọta ọ karị ihe ị ga-eluz so ife anyị na-akọ bụ ọ bụrụ na ha si gị maka na ịma asụ igbo ịdị igbo tik igbo the fact that ya igbo tik ọ na-ewepụ gị ego ọ na-ewepụ gị ụra n'anya n'anyasị ọ na-ewepụ gị ego na n'oche gị ma anyways nke awa bụ ife aifu ka ihe na-ajụ gị kịta nọ mm. kedu ife mekata nọ dabanye na this podcast podcasti na-emesi na oke bịa sụba igbo kedu ife kalụgo obi <laughs> oh, oh, eziokwu eziokwu ok so ihe mee ka anyị ji wee si na anyị chọọ ime this English Igbo podcast nke anyị bụ Chronicles of Two Igbo Girls eh, ịma na n'afọ gara aga mgbe covid bịa awesị ka anyị nọ n'ụlọ anyị nọ n'ụlọ na ụfọdụ eh, oge ha ga-asị gị na ọ oh, oh, nke a nke a na-ewu na eh, tiktok this challenge this mm. challenge i i i ga from eh, this music challenge eh, don't rush don't rush ọ <laughs> gịnị na-achụ gị anyị anyị banye na ndị na-eme polyglot challenge oh. ịma na afụ ọtụtụ polyglot challenge si na ah ọ ka ahụ nke a ịma na tupu i fu those challenges o nwee ndị na-asị na na instagram na eh, ọ bụrụ na anyị hapụ this lockdown without any eh, thing that you have learned yọta. igbo failure <laughs> lockdown ole ka ị bịanụgo n'ụwa gị biko <laughs> ha si na ya failure ọ bụrụ na anyị hapụ this lockdown without 20 million dollars <laughs> ma ọ bụ 20 million nka nka nka ka ya chagodu covid nwanụ <laughs> mana mụwa bụ adị very driven yọta <laughs> mesi m na-eche asị m hey ke otu m ga-esi wee weta nke 20 million dollars ndị mbụ ji achọghị si mme ka m chee ụwa m ebe ahụ wee si wee fụda polyglot challenge wee mụ na asụsụ dị iche iche mfa mụ na asụsụ anyị bụ oil and water bekee bekee m na-asụ sef oh, maka oh. na ibido <laughs> na nwata mana wee si na oke achọ m ede m enwere m timetable si oge aga m amụ ya. ihe m gwa onwe m mgbe ahụ bụ na by disemba taa e, afọ gara aga <laughs> aga m ama asụ french ma ama asụ mandarin mandarin itinye mandarin anya you're <laughs> serious. Gina ndị <laughs> na so yà Madrid lásán. Mo na ṣe wimpin. asị m mụ na ashi wemprin a aga na-asụ mandarin gịnị gbasara m wee sị aga m amụ korean korean ị na-ekiri ụmụ korean ka mụ na li miho unu bụ ndị ala unu chọrọ ikiri ya ka mụ na mi ụmụ ihu ka anyị na-asụ koria enwere m enwere m one roommate na yunivesiti eh, mm. ha na-ekiri ya anụ ha gịgazi abịaza na-asụ koria sị ogịnị na afịa <laughs> na rum nke ahụ ya mụnwa na dịrị ekiri ya macha mafa ndị niile <laughs> nọ na ya muvi jumpio na ndị otu ya anyway so ọ ihe menu nwe si na nwe cheki ife a si ah, ah, achọrọ m lọ francais achọ m swahili nọ na ya too swahili max ama m na e, ịbụ onye mgbu mmadụ ama m na otu aka swahili nọ na ya onye gịnị ga na-asị swahili nwadụ gbasara m gịnị gịnị gịnị gbasara m n'ime nke ahụ a? sị m all those languages sha wee sị na ngwanụ ka m bido na asụsụ nke m bụ igbo mana ịma na ama m ana m anụ igbo ana m agụ igbo mana isu ya ọ dịrọ fluent otu ahụ mesi ka m bido na isu asụsụ igbo ilota mgbe m agwa m gị na kani ka anyị na-akpa n'igbo mm-hmm. ka onye m aka ịmalite na asụsụ m so ọ ife menu wee oke ka etu m ga-eji wee advance kọsụ m na this igbo mm-hmm. language kịta na-esi ngwa African Magic Igbo ị na-ekiri ya kịta ị ga-ebi efọ m so mgbe awa m e, e na-enye nsogbu na na be m ndị mmadụ achọghị achọghị ikiri ife ọzọ ifu m African Magic Igbo mgbe awa ama m ha njaze chif imo ama m ha ncha niile mgbe awa o nwere kọmedi chif imo na-eme wee wee um, all this modern iwe ọ ọbụrụ ọsọsọ epic na nọ na the african magic igbo iwe modern um, um, actors and everything mana ife m nke awa ọ masịrị m na ọ ma mma tụ ị na-amụ with african magic igbo na o ọtụtụ programs ha nwee ọ eh, oyorima ọ dịka oyorima mm. eh, ha na ha na ha na-eweta ha na they have guests o nwere ike ibu from the entertainment industry oh, ha na-akpa nkata n'igbo ha na-akpa nkata n'igbo ịma onye a nọ na this thing na access bank amechi ọ na-asụ igbo ọ na-asụ igbo ya interview mbọsị ahụ enwere m i snapped it enwere m some pictures adị m impressed mgbe ahụ m na igbo ya ga-adị ọ dị ka ndị delta ọ oh, delta igbo mm. so ọ oh, dị ka ọ be ya ka ha ga ma ọ bụ ọfịs mm. ya so ee eh, wee si mm, bbc igbo tu oh, maka ị na-anụ anyị na-ede ị na-agụ ị na-anụ ma nzube ya ị na-agụ na ị na-anụ mm-hmm. ana eh, m uh, ekiri ọtụtụ interviews ha na-enwe with um, all these celebs eh, ha and then which other ka ife ọzọ m si ehe then wee kwu na ka anyị wee this um, platform that this igbo podcast and uh, ife masịrị m m ga-eme with this podcast bụ na ka ndị mmadụ na-afụ etu asụsụ m na mmalite n'oge n'oge ịghọta maka na mgbe anyị bido the podcast ama m na ndị mmadụ ga-ama na asụsụ mụ na asụsụ a <laughs> na-anụ anyị na-anụ anyị na-anụ <laughs> onye ma ebe akpụ a <laughs> so ife ihe a pụta bụ na achọrọ m inye ife nsi ka m mee dis podcast bụ na m nwere ọtụtụ mmadụ ife ha nwere n'obi bụ na igbo fịara arụ mm-hmm. maka na ha na-anwa ọ na-afa afụrụ ndị fa na fa ga-atụ mm, ọ ga-abụ na ha na-anwa and eh, ha fụrụ ndị ha ga-asụ dị asụsụ wee mm-hmm. ma ọ bụ ndị mmadụ na-achịfe ọchị ebu ebe ha na-asụ mgbe ha na-asụ maka na be m <laughs> a na-asụ dị igbo ha na-ama gịnị ka gịnị ka nke a na-akọ gịnị ka nke a na-akọ ịghọta mana na dis podcast onwe onye na-achị m ọchị ọ bụrụ na unu na-achị m ọchị ọ na be unu <laughs> ama m anụmafụ iru unu mgbe unu na-achị m ọchị ma mụ na ebo m to never ah, give up ịghọta so i work harder in my dreams <laughs> antibiotic accent Kanu ji wee mee this advert nwoke a na-elie gị na-aga n'ihu ndị dollars yọta <laughs> gịnị na-ekwu ego na-ekwu ego na-ekwu o nwere <laughs> onye mma na secondary school ife grandmother ya ya ego na-ekwu ego na-ekwu ndị Igbo na-ekwu <laughs> mana onwere onye naijiria gasị gị na ego onye ọbụla na nke ya ife mụwa na-akọ nke ka esi wee dabanye n'ife anụ like most igbo people delu um, um, igbo na 1 eso m na ndị nwe ewu mba nke ahụ esoro ya <laughs> onye ọbụla nwee 1 na that thing and amakwa yes most people eh. and ijob ife kara ebe afọ bikos ịnwe ya anụwa aka na mm. tinye ka <laughs> ihe tinyere ebe ahụ mụ amarọ mana eso m na ndị nwee ịwụ na ya e bụ e <laughs> e <laughs> igbo o wee ofu ụbọchị ama m ọ dị ka mmadụ nọ na-ajụ m kedu ife ofu ife pụtara n'igbo na anyị nchekatị ya hee otu a ka ịwụ nwanne otu wee gaa si na dị igbo o nidikwalụ ka na praktis ya ifina otu mmadụ echefukwa ihe niile ọ mụta na ya bụ igbo mụa na-achọ anyị ka ọ bụ na m na-akpanyelụ ndị mmadụ nkata especially ọ bụ nọ ndị igbo ịmaga mm. ịdị na-etinye ya na nkata na akpanyelụ mmadụ ịmako kọrapụ ibu ka onye ọsọsọ oyibo ka ọkada mụ na onye igbo nọrọ bụ sọsọ oyibo ka anyị ah, na-asọ o socha n'ife ya na ndị igbo nọ m n'akụkụ tu mm. mana gịnị kpatara ka ọ gịnwa mgbe m weta this um, idea of igbo chronicle of igbo podcast mm. e wee si ka anyị ka um, mee ya ka mụ na gị mee ya amaghị m gị ma nọkọta bịa ndị ma ịbụ onye agha nọmali ọmụma kacha wechaa ụbụrụ na dọf eh? ka ndị mmadụ ah, mba max eh? let's not go there ịbụ onye mgbu naturally ndị na-ege anyị ntị max Max abụọkwa chefukwana ihe ọbụla nọ n'ụlọ ebe a Max bụ dị onye mgbu nọ n'ebe a nụwa and ozugbo o kwutere ya dị m eche si, o oh, ọ dị anyị ga-emenwu ya anyị menwuru nke a n'ụwa <laughs> ka ọ bụrụ soso ofu ife anyị si na ya lockdown wee wee pụta exactly na the lockdown ọ bụrụ na inyocha dis lockdown ọ dịrọ ihe ihe ọjọọ maka na o nwere lot of ideas ndị mmadụ pụta ya pụta n'ife eziokwu oh, eh, wee ma ma o nwechara ife dị iche iche bụchi ifeọma pụta anya ivundo mm. na ọ bịakwa dị afọ dịka onwe ka ile ups and downs mm, ihe ọma iche ya wee pụta nwere ike inyocha ife a all our 20 million dollars bụ ife ọ bụ all future investment <laughs> dị na naira <laughs> mana oke o were nye nchefu nifa so mgbe nsi ka m na-asụ igbo mhm. ee eh, chukwu okike abịa ma ya eh, o wee nyochara si this girl ọ dị dị to never give up yọta mhm. o wee m kpọnye gị onye <laughs> a new team member o oh, na-asụ igbo na-asụ igbo as in mgbe ọ bịa ọ na-asụ igbo wee gwa ya na ka anyị na-asụ Igbo na ụlọ ọrụ anyị hmm. ife anwa obere oge anyị na-asụ nwayọọ nwayọọ na-amalite n'asụsụ m so achọrọ m ikene ya chukwu na daalụ <laughs> anyị fụrụ ifeọma ime na ndụ ma isi nkụka anyway ihe na-ajụ unu kịta anụma kedu mas kedu eh, mit ejicha azụ ndị Igbo na-eme nke anụ ndị Igbo na-eme nke anụ a ọnwere ọma abụ ngwa anyị ndị n'ugbo ịma na <clears throat> ofu m ga-akpa m ga maka ya bụ ịma na ha na-asị na ndị ndị Igbo anyị adịghị enye onwe anyị aka ịma ọ bụrụ ọsọsọ ndị iro na-ekwu ife ọtụtụ ndị igbo ya sokwekwe ya maka na <clears throat> you know all um, ihe ndị bekee na-ekwu maka the danger of a single story mm-hmm. so o nwere ike ịbụ na o mee ofu onye ọ ife anwa ka onye anwa exactly na maybe ọ ga-eyi na be ọnkụl ya maọbụ onye a ka ha nyere ya aka and o nwere ike pụta na ọ dịrọ the position mgbe anwa to help and um, in, na, na um, ala Nigeria kịta ekugido ife a ekugido ife a na ndị iro tu mm, ndị Igbo a na-enye onwe afọ aka nka nka nka nka nka nka Obi na wee set ya obikuba <laughs> hmm. <laughs> <laughs> na o wee mepe efe anya wee sị ndị Igbo ha na-enye onwe fe aka mana command is now in the talk yota so all these narratives are changing mm-hmm. kita they've changed they've changed goalposts kita na ndị Igbo oh, ha na-enye onwe fe aka oh, mana gịnị bụ dị mana anyị ga-ama echi mekana ọ bụ ịma na ọ nwere ọtụtụ ndị mmadụ um, dị na same ụzọ twitter ha sị na ndị igbo dị na naijiria anyị bụ endanger species maka na uh, taa ha ga-asị ndị igbo mee nka echi ndị igbo mee nwanne echi oh, different different different things ife dị iche iche like the standards dị so so different for onye onye bụ onye igbo yọta na naijiria and um, ọ dịrọ mma mana ife m ghọtara n'ife na-eme taa bụ na onwe dis uh, igbo renaissance ndị ntorobịa n'ala igbo onweghị chọọ ịbịa ikwu maka onye igbo in the negative mm-hmm. actually especially if ọ bụrụ na ị chọọ ịdị face onye igbo maọbụ mm-hmm. ndị igbo onwe onye ga-ekota gị yọta mm-hmm. they will always stand and counter it and ọ bụrụ na ọ ife a ka a ga-eji wee counter gị ọ ọ bụrụ na ọ yọta ọ fact ha ga-enye gị logical reasons why anyị na-ekwu onwere oh, isi chacha dumdum e, mgbe ọbụla m fụ ifeanwa na ọ na-eme m polina polina <laughs> ọ na-atọ m pieces maka na ife m kịta bụ na ọ bụrụ na onye igbo ma ọ bụrụ na ihe ọbụla dị negativ mme na naijiria and all from onye igbo ah. a ga-agwa gị na igbo man ma ọ bụ igbo woman a ga-agwa gị na ọ oh, nigerian yọta eh. mana ọ bụ na ihe dị mma agwa gị ọ naijiria yọta and eh, achọghị m bute politiks achọ m ka anyị kpaa ihe politiks mm. mana ife ọpụta bụ na ha chọghị bring anyị down like they want to suppress our spirit and not even suppress your might all from your inner man your spirit ka actually <laughs> ah eziokwu na maka gịnị ya ekweghị dị spiritual ọ ihe kpata na onye onye bụ onye Igbo mụta nwa ọ ga-asị na ọ chọọ ka nwa ya asụ Igbo have you thought about that maka gịnị gịnị ka asụsụ Igbo gịnị ka o mee gị hmm? it's a all systematic suppression can be <laughs> and it's your spirit all deep within <laughs> eziokwu maazi ka na spiritual realm pụta o oh. apụtago ịghọta <laughs> onye ọzọ ndị mmadụ na-ekwu bụ na o oh, na ndị Igbo nafa alaikike ego and hmm. fanwa kacha esho of ma bịakwa n'ife akụnụba na ụba na ndị otu ya iwepụ show off anyị like ego according to them mm-hmm. and anyị ga-eji ga anyị ga-agba mbọ wee wee weta ya bụ ego mbọ anyị ga-eji ihe ọbụla anyị fụ ọ bụrụ ritual o oh. <laughs> na onye oh, anyị nwa kacha mere ritual onye oh, anyị nwa kacha mere drop pushing ọya oh, anyị nwa kacha mee nke many negative things anyị ọsọsọ ndị igbo sọsọ ndị igbo ga-epushikwanụ drugs sọsọ ndị igbo so all those myths anyị kene chukwu maka social media yota maka mgbe nke ọbụla set ya ebe ka nke a si <laughs> ose nke ahụ onye igbo ọkwa ya <laughs> faruk nka <laughs> pụtara onye igbo mana gradually anyị na-edebunk and ihe mma bụ na ịma na nollywood enyere anyị aka nollywood mana kịta afa na-anwakwa ha na-anwa mana mgbe mgbe mbụ mana ya bụ Igbo dọkwa otu o si gosikwa ndị igbo ka o si gosikwa ndị yoruba mana ka efe bụ na ọsọsọ eme a na-atụ sọsọ nke ndị igbo na systemic suppression so ama m na all this meat all this meat eh, ndị igbo anyị na-anwa ine ị na-atụgharị ife ndị mmadụ na-ekwu maka ndị igbo eziokwu nke maka nke ha si na ndị bụ anyị ewere respect nke respect afọ ya <laughs> o ofu mbọsị oge nka banyere union fulu anọ m na-agafe ofu hostel nwanụ na-abanye inside ofu nke nechakwa as igbo girl mbụ kwụrụ ọtọ street na-enye ya good morning nke ya ọsị m bịa na chiaz na chiaz ọsị mba na ọbụrụ otu a ka esi n'ebe anụ anụmanụ na m ga-ebe ndị down si ya biko na ebe esi ya ọbụkwa ebe etu a ka esi eme ya ma ọ ga-efukwa na ifo like ya maka anyị need something from ha nchọsọ mekwa anya nọ ka nnapụtakwa ya <laughs> mana ihe ahụ abụrụ onwere ụlọ ọba ndị igbo ndị igbo fulia na bifo enye gị ya respect mm. eh, at least ị kwesịrị enye Mm, ọ bụrụ isi n'elu chọba respect na na-akpali mmadụ ma obodo anyị enwero respect ma otu ndị Igbo si azụ ụmụ fanwa mhm. dị mụọ mebi liberal mhm. n'ịzụ ụmụaka maka enweghị ife dịka idina anị wee kene mmadụ idina anị ịpụọ azụ ma ịkọba ife mme gị kwuo ya n'iru m ka o si ezo kama ị ga-abụ ịkọba na enwe efe mee gị ijebe n'azụ mana ịbịa n'iru m ịbịa gbuo olu m ikpere onwere <laughs> ụlọ ọbara mụ na gị kịta <laughs> so onye ọbụla na-akọ nke ife ma ọbụla onye igbo ma nwata igbo ọbụla ọ dị nnọọ ka ịnọkọta isi ụmụ ndị dịka my cousins afanye gị respect ka efe gị na fada akpa gị wee kpakọta na respect onye ọbụla ga-enye onwe ya respect nke mhm. kwanyere onwe gị ugwu otu aka esi ekwu ya mhm. nke ọbụla ị deserve ga-enye gị ya nnọọ ịchọọ respect enye gị ya mana ịchọ na ị chọrọ irespekt onwe gị onye ọbụla enye gị aka ma ụmụaka dị na fa eziokwu arụfa na-asọ mkpali e, arụ onye ọbụla na-asọ mkparị na igbo landụ ọ bụrụ maka na iji ego maọbụ na ịtọdịrị onye afọ sef anyway nke ka anyị ga-esi wee gaa n'iru maka ife gbasalu ife anụwa ipushu igbo ọchọ pro igbo activity etu ndụ kịta e, mm-hmm. ihe niile gbasara mbụ pro igbo yọta <laughs> pro igbo pro igbo pro igbo mana ife mma bụ na ọ bụrụ ka anyị na alụso ndị mmadụ ọgụ eziokwu taa ọ ka anyị etu ha si ha chọọ i sistematikali sọpresikwa anyị ka anyị sistematikali sọpres onwe anyị <laughs> ọ nwayọọ nwayọọ ka anyị ga na-abanye fa yọta ọ bụ onye ọ bụ onye chọọ enweta gị ihe contrary to ife ịma mhm. ndị Igbo na-eme gị nwa iweta nke gị gwa ya na ọ bụrụ otu a ọ bụrụ otu a ọ ọ bụrụ mkpali all the time yọta ọ bụrụ mkpali ka anyị ga na-enye ndị mmadụ and ife mma bụ na anyị nwa ka anyị ka anyị na-agụ maka ihe gbasara ndị Igbo na ka anyị nwee ịma na ha si na no knowledge is a waste ọ bụrụ na ndị bekee chọọ ịgwa anyị okwu mm-hmm. no knowledge is a waste and actually knowledge is power yọta so ka anyị ma ka ọ ga-abụ na ndị mmadụ ha weta uh, anyị ihe dị contrary to ihe anyị ma anyị si fana ọ bụ otu awa ọ a and um, ka anyị dị more involved especially politically maka na ihe na-aga n'ụzọ twitter nọ n'ụzọ jack bụ na eh, onwe nata ka onye igbo bụ president maka gịnị ha si na anyị nwere the ife ha chọrọ ha na-agwa anyị na anyị nwere the numbers mm. mana nsogbu adịrọ ka anyị banye n'ime first of all ka anyị nweta ụdị votes ndị nọ na southwest ị na-enweta mana ife dị ya ka anyị banye politikali ọ bụrụ na ọ pvc ka anyị ga-enweta ka anyị gaa those votes ka anyị tụọ votes anyị ka anyị nwee ndị nwee interest anyị mhm. na at heart na those strategic positions because maka kita ndị nọ na eh, <laughs> ndị na-achị anyị ndị na-achị anyị na dasa <laughs> alili onwe onye ofu not just one onwe onye onye ga-asị bụ gọvanọ anyị na that south east hapụ hapụ ndị afọ hapụ ndị afọ ife ọzọ anyị ga-eme wee kwalite omenala ndị igbo bụ ịdị na ịgba mbọ na-asụkwa anya bụ asụsụ anyị mm, gị na ndị oyi gị nọ na na-asụ nya bụ asụsụ na-achịkwa na ndị mmadụ na-amara ndị otu masị na-amaghị ọchị <laughs> ka hapụ ịdị discouraged ka anyị gụọ ndị na-ege anyị ntị onye ọbụla chi gị ọchị kwa afa acha <laughs> gị chekwala nke gị chekwa nke gị maka na azi egonye onye ọbụla e, ntị na ha na-achị gị ọchị maka if in the long run gị ma ịma asụ dị igbo you be at the winning e, end yọta ihe ọbụla anyị na-eme ọ gaghị adị ofere anything you are doing mm-hmm. ọ bụrụ na ọ business ma ọ bụrụ na o nwee ike ịbụ something as eh, little as maybe starting a new career or something mm-hmm. o nweghị ike dị ofere so ọ the same way ị ga-eji mesokwa dị asụsụ ịchọ ịmụ ọ bụrụ na ọ french ịchọ ịmụ also ọ gaghị adị gị ofere too na ana nwere ike igbo sef suppose ịdị gị ofere maka na ịnọ eh, the environment all justice ya so ka anyị gbadokwa anya eh? na-amụkwanụ asụsụ anyị na-asụkwa na-asụ dị asụsụ maka na igbo amaka ọ na-atọ pieces ọ na-atọ shege <laughs> ịma na um, ihe mere m ji wee sị ka m mụta dis asụsụ ọfụma sef ọtụtụ ntakịrị chọrọ ime weta onye asịrị ọtụtụ enwere ike ịfụ onwe m kịta na the streets of Dubai onye na-asụ asụsụ m achọrọ m ntakịrị ya ofu ife amaga ama ama asụ onye du emirati na-asụ shuku shaka shaka fọ nchọ ịgwa nwanne m na ọ dị ka onye nka isi ya dịrọ mma na-asụ bekee maka gịnị kwanụ ọ dịrọ mma another thing bụ na afọ mgbe ahụ m si ka m mụkwanụ asụsụ anyị wee gaa na ụzọ twitter <clears throat> n'ụzọ jack efu igbo igbo dị na trend list mm. wee sị ka m fụ ife ha na akwa ebe a sef wee mepee the trend list gịnị ka m fụ sọsọ nkoili sọsọ nkoili ka a na-akọ ebe ahụ ihe anwụ atọ mee ọ bụ na ọ dịrị ala igbo nke agafee gị ọ gafee m ọ dịkwanụ very very interesting ọtọ m pieces si asụsụ nke aga m amalite na-asụ ya ọfụma ọfụma ndị ọma na-ege anyị ntị anyị ga-ekpebi okwu ebe a n'ụwa gwa na anyị ife unu uche onwe ma mit ọzọ a na-akọ maka ndị Igbo na-abụrụ eziokwu unu ga-agwa anyị maka ya ferika nọ ma gwa na anyị gwa na anyị otu unu ga-esikwa wee mee mee nke unu wee kwalite ya bụ asụsụ anyị bụ asụsụ ndị Igbo um, e, izitela anyị ozi afọ anyị na Instagram bụ Chronicles of Two Igbo Girls na gmail anyị bụ chronicles of igbo girls at gmail dot com zitelu na anyị ozi gwa na anyị ife ọbụla unu chọrọ unu nke anyị ga na-echekwa ụnụ nke anyị n'ozi ụnụ daalụnụ daalụnụ ka emesịanụ udo Thank you.